ọha na eze ọnụ. ee agaba n'iru anyị ga achọ ka anyị mmalụ ife bụ ife a anyị na-ekwu ife anyị na-eje na ife anyị na-edegala anya onye isi biko na anyị azụ maka na isi n'olu ndewo ndị nta akụkọ afọ bụ Um, onyeisi otu ndị na-ahazi Igbo the celebration 2020 2022 um, ya bụ kọmitii bụ ọhaneze ndị Igbo Anambra steeti chapter onye bụ onye isi anyị na Anambra bụ Obi Emeka Odeme wepụtara mmadụ iri na otu na mgbụbọchị iri na ịtọ ebrel na ara ezi anyị ozi anyị jee kwadobe mana ife ọ ga-abụ mee abalị wee sụọ ya nsọ ya ya kọmitii eh, a bụ kọmitii dị mmadụ iri na otu anyị na-anya ya afụ ikemna ikemna mmadụ ọgwazi gbazi afa enyecha eh, anyị afọ na ikem ndị odogwu na odogwu ndị nnekwu na nnekwu nwaanyị kọmitii a wee rụgide ọrụ gbagide mbọ gbagide nzukọ wee nọrọ ya na mkpụrụọsị iri abụọ na isii nke julaị wee gbakwuru ngwongwo eji wee mee nzukọ wee kwado onye isi anyị bụ eh, obi chukwuemeka dodeme onye isi anyị na anambra steeti ya gụrụzi akwụkwọ agụnye ya asị ga anabazi ọsọ anyị mba onye nkụzi anyị ọrụ ọzọ dị iche ajije kwadozie anyị eji wee mee Igbo Day Celebration 2022 ọ ya bụ isi ọnọdụ anyị um, Igbo ọ ụbọchị ndị Igbo ji anọ ọnọdụ ee eh, ọ bụrụ na nnekwa anya ị ga-afụ na emume nwa. bụ Anambra steeti bụ onye isi anyị si eme nke na 38 ọtọ na ime ji wee na-eleta ndị ụmụnne anyị rapụrụ anyị n'agha on the 29th septemba 1966 oge nwere "Igwe mwute dị iche iche osisi ụmụnna anyị na ọgwụ awụsa Na wee na kwa arọ ọbụla na a ga-eji bọsa wee nteba mana ka o sitere Anambra steeti onye isi a wee sị ka anyị mee nke anyị na 30th bụ otu ụbọchị tinye n'ụbọchị 29 maka na ọdịbendị adọrọ njọ nwegosila anyị awesịka mee kara 30 ee ife a ga-akwado um, wee ibe bụ ka anyị welata ụmụnna anyị wee makwuo na anyị bụ igbo ofu wee nekwuo n'anya n'ife gara aga mmanụ ka o metụta anyị na asị na alịrị erikazi bụ isi nke arụ a alịrị erika onyere anyị aka wee mara ebe anyị nọ n'oge gara aga malụ ebe a nọ ugbu a malụkwu ebe a na-aga n'ọdịnihu onye aka na-achị Anambra steeti bụ ọkammụta Chukwuma Soludo chara nwa mgbafọ Odenigbo ọ ga-abịa ndị ya na ya ga-akpọ mbọ ma osote ya bụ dọkịta ibezim anyị na-atụkwu anya onye nkwupụta okwu n'ụlọ ndị na-emebi iwu a na-akpọ spika ọ na-abịa kwa ụbọchị a ndị senetọs anyị ndị na-anọchite anya anyị na National Assembly the three senators ha sị ha na-abịa ndị haus of Reps ndị ndị niile captains of industries so ihe niile a ka anyị na-atụ anya na ha ga-abịa ka Igbo were ofu onu wee kwuo okwu kwubie okwu anyị na-atụkwu anya ụmụnne anyị ndị pati ha wepụtara maka na ụnụ ma na standị ọhaneze ka anyị ghara ejere kwubi ebe a ụmụnne anyị ewepụtasị na ndọrọ ndọrọ ịbụ onye isi ala nke naijiria ha ncha niile na-abịa kwọfa ha ncha na-abịa a sị na ha ga-abịa nọnye ndị igbo ụbọchị ahụ so na ọ ihe anyị na-atụ anya daalụ eme emume nnukwu emume a nke na-ahụ ọnụ bụ na mbọsị ọnwa ọnwa anyị nọ n'ime bụ septemba ya dị na ụbọchị iri atọ iri atọ na ngwụcha ọnwa ebe a na-eme ebu na nnukwute ebe a na-eme mmemme na Anambra steeti a na-akpọ ọma event senta dị n'akụkụ Ekwueme square Ekwueme square abụrụ ebe a na-amasịrị onye ọbụla amasịrị ị na-abata ya ife ebe dere ọnwa event ebe a ka nnukwu mmemme a ya dị wee mee nnukwu na-esi mbọsị anwa dudo a na-enene wee maa na igbe bụ ofu igbe anyị igwe igbe ike bụ oriakụ ngozi ụba nwanyị jekene the national PRO ọhaneze ndị Igbo worldwide onye isi nchịkọta ka anyị um, celebrate ndị Igbo hmm? maka na atego um, etibela anyị n'azụ ọbọsi orite na wee n'oge anya anyị nwekwu um, onye ga-abụ na Chris Okoye ọ nnukwute mmadụ ka ọ ndị n'igwe ma gogirifa anọchi ya so ọ gawa nnukwute ka ọ ndị so ka na si n'igwe nke ọnwa nke ma sụọ ebe onye na-adịba ka nụrụ ka anyị selebreti nes nọ ndị be anyị ụlọ amanyegwu anyị akara m mana ihe m fụrụ ọtọ m ụtọ o gosi na igbo ka bụ ihe a kpọrọ anyị ka anyị site na onye isi ha bụ Chief dị ka ọrụ na ndị na sekretrị ha bụ Don Jeff na National PRO Women Wing National Women Leader Women Wing Vice nọkwa ebe a amaka ndị uh, steeti ọfisas ma lokal gọọmenti chairman ma nnukwu nwanyị uh, chinwọbụ uh, okporo ka ajụ anyị daa ana m ekele ha na-asịzi ndị mmadụ ụbọchị aha bịabanụ ka unu fụ ebe ihe eji njiri njirimara igbo niile mmọnwụ ga-agbakwọ a ga-awa ọjị a ga-ekpe ekpere a ga-atụ nzu a ga-eme ihe niile eji mara igbo a ga-enwe aṅụrị Ehm, onye isi anyị si na erimeri ya adị a ga-agbakwu egwu onye isi ọrịa isi ehm, na ha dị nkwadobe ha zuru ezu n'amị mama na polisi so onye ọbụla bịaba na mmiri nwere awa onwe mbara ya achọwazi ndịkwa ya wee na-asị na ndị Igbo bịaba na otu a na-ahazibe nke ahụ afụrọma afụrụ chukwu gozibe mfa ee ehm, o meta ọfụma arọ ọzọ e, emekwa asị na nke arọ ọnụnwa na aga eme ebe a mana nke ọzọ ọzọzi ga-abụzi na field ebe obodo niile ga-egosi ha ji wee pụta obodo ahụ wee na-asị ha daalụnụ na-asịkwa unu nwa bụ ndị nta akụkọ daalụnụ unu emeka ihe anyị na-ayọzi unu si gbasabazie ozi si jee tibe mkpụkpọ na ebe a sị na ha dị nkwadobe na ihe oriri na ihe nkwasa dị ya ezienyi tibe mkpụkpọ gwazie na ndị be anyị ha Alan, Thank you very much. Thank you.